Onye ụbịam adịghị aza ọmọọkachie. Onye ụbịam adịghị aza A pupa does not take a non befitting title such as title of ọmọọkachie, one who completes whatever he ventures in.